alo alo abịakwa m ọzọ dịka anyị na-ekwu maka ebumnobi mmepe bụ ịgba ndị a ọ dị ọtụtụ ihe ị nwere ike ime iji hụ na emejupụtara ebumnobi ndị a ma ichebara ya echiche ibido ya na-esi ike ọ kachasị mgbe nsogbu ndị a yiri nnukwu ihe n'anya gị ya ka m ji bịa inyere aka kwalite gị mana ihe ọchị dị na ya bụ na ebe kachasị mma ịmalite bụ ebe ị nọ site na onye ị maara nke ọma gị onwe gị ọtụtụ ihe ị na-eme na ndụ gị nwere mmetụta na ebumnobi ndị a obere mgbanwe ị ga-eme n'otu isi ebi ndụ gị ga-adị ire ikekwe ọ bụrụ gị ga-ebido ihe ga-agbanwe ụwa dum ya bụ kedu ka ị ga-esi kpebie ihe ị ga-eme nke mbụ bụ iwere obere oge jụọ onwe gị ụfọdụ ajụjụ ndị a kedu ụdị mmadụ ị bụ kedu ụdị ihe na-amasị gị kedu ụdị ihe na-adị gị mkpa bido depụtawa ihe ndị na-amasị gị ma chee echiche banyere ihe ndị nwere ike ịgbanwe na ndụ gị ka ọ dịwanye mma ikekwe ihe hụrụ n'anya bụ osimiri ma ọ bụ inwe mmiri dị ọcha gị na ndị enyi gị ga na-egwu mmiri ya mere ikpebie ịkwụsị iji karama plastik ihe omimi plastik ma ọ bụ akpa plastik ị ga-akwụsịkwa ha ijedebe n'osimiri ma ịtụfuo ha ma ọ bụ n'ịgụ akwụkwọ n'ụlọ akwụkwọ dị nchekwa na-amasị gị ọ bụrụ na ị ga-agba mbọ na-emeso mmadụ niile omume ọma ma kwanyere onye ọbụla ugwu ruru ya mekwa ka mmadụ niile nwee obi aṅụrị dịkwa njikere ịmụta ihe a na-akụzi ma ọ bụ na ihe dị gị mkpa bụ ihe gbasara idebe gburugburu ebe ibi ọcha i wee bido iwetu aka n'ịta anụ kwa izu ọ bụrụ na ị na-ata anụ chacha ma ọ bụ na ihe na-eche gị nnọọ dị iche na ihe ndị a gịnị ka ọ nwere ike ịbụ echefukwala ịgwa ndị ọzọ ihe ị na-eme ha nwere ike mekwa nke ha tupu ị mara ọ ghọọla njem a ga-aga gata ihe ngwa ka ebumnobi mmepe bụ ịgba ndị a n'obi gị gaa n'obodo gị chọpụta maka ha site n'ilegharị anya na gburugburu gị jụọ ndị mmadụ ihe ha che gwa ọtụtụ ndị mmadụ okwu ka ị mata ọtụtụ ihe ha na-eche jụọ mmadụ niile mgbe ụfọdụ ọkwa ndị adị nwayọọ na-enwe echiche ọma karịa ị nwere ike gị na ndị enyi gị ma ọ bụ ikwu na ibe gị ejikọ aka ọnụ n'ịrụ ọrụ maka na anyụkọ mamịrị ọnụ ọgba ụfụfụ ikekwe ọ bụrụ na okporo ụzọ gị ma ọ bụ ubu gị eruola mkpocha ị nwere ike kpọkata ụfọdụ ndị enyi gị ka emezie nke a ka o nwere ndị agbata obi gị agụụ na agụ ị nwere ike ịchọtara ha ihe oriri ma ọ bụ na e nwere ebe dị aṅa gị na ndị enyi gị anaghị aga n'ihi na obi erughị unu ala ebe ahụ kedu ka unu ga-esi mee ka nke a kwụsị ma ọ bụ na ihe ị na-eche abụghị ndị a niile gaa mee nnyocha gị chọpụta ya ma mee ka ọ rụọ ọrụ chegodị ka ọ ga-adị ma nke a bido ịrụ ọrụ bụrụ ihe ị ga-emepụta na ngwụcha ọrụ a n'obi gị ka ị wee chee ihe ndị ọzọ niile ị kwesịrị ime iji gbanwee ụwa ụfọdụ nwere ike gazie karịa ndị ọzọ kama ihe dị mma bụ na ị na-agba mbọ mgbe ị hụrụ na imepụtala ihe na mpaghara gị ọ ga-eme ka obi sie gị ike n'iche nnukwu ihe ndị na-achị n'obodo nwere ọtụtụ ihe ndị ha kwesịrị ime mkpebi banyere ya ya mere o ji dị mkpa ka anyị niile ghara ikwe ka ha chefuo ihe gbasara ebumnobi ndị a igosi ha otu o si masị gị ha ga-agba ezigbo mbọ hụ na emejupụtara ha ọsọ ya bụrụ ihe gbasara ala gbara gị gburugburu ahụike ụlọ akwụkwọ bụ ihe ndị ọzọ ọbụla na-anụghị ọkụ n'obi ebumnobi ọbụla nwekwara onye nọ n'ọchịchị ọ bụ ọrụ ya imejupụta ya echefukwana ihe gbasara azụmahịa jụọ ihe ha na-eme banyere ya gwakwa ha ihe gị na onwe gị na-eme ikekwa unu nwere ike rụkọọ ya ọnụ mana akwụsị n'ebe ahụ ụwa niile ka dị ị ga-eche maka ya mee ka ndị United Nations mara na ihe ndị a ha chọrọ imezu masịrị gị ọ ga-enyere ha aka ikpokọ mba ụwa niile ọnụ ka ha rụkọ ọrụ nke ọma ụzọ kacha mma iji gbaa mbọ hụ na ha na-ege gị ntị bụ ma ịkọrọ ha ka isi malite gwakwa ha ihe ndị gị na ndị enyi gị mepụtachara nke a bụ inye ha ihe akụkọ mere eme maka na akụkọ na-enye aka ime ka ndị mmadụ kwenye n'ihe ị na-ekwu ugbu a ị marala ihe niile ị nwere ike ime iji nye aka kwuo ume miri emi mee ya gosi ka o si metụta gị ọ ya ka m na-ekwu o